matu isi nke atọ mana mgbe ahụ jọn baptist bịara na-ekwusa n'ọhịa nke judia sị chagharịanụ n'ihi na alaeze eluigwe dị nso n'ihi na nwoke a bụ onye e kwuru okwu banyere ya site n'ọnụ aịzaya onye amụma sị olu otu onye na-eti mkpu n'ọhịa sị Dozie ụzọ onye nwanyị, mee na okporo ụzọ ya ka ha guzozie ma Jọn onwe ya nwere uwe oyi ya nke ajị kamel na-ekekwa akpụkpọ okike n'ukwu ya nri ya bụkwa igurube na mmanụ aṅụ nke ọhịa mgbe ahụ Jerusalem na Judia niile na ala niile dị Jọdan gburugburu na-apụkuru ya ọ na-emekwa ha baptizim n'osimiri Jọdan ha na-ekwupụta mmehie niile ha ma mgbe ọ hụrụ ọtụtụ mmadụ n'ime ndị Farisii na ndị Sadusii ka ha na-abịa baptizim ya ọ sịrị ha Ụnụ ụmụ nke ajụ ala onye gosiri unu ka unu gbanarị iwega ji bịa ya mere mịanụ mkpụrụ kwesịrị nchegharị unu unu echekwala ikwu n'ime onwe unu si anyị nwere ebraham na nna n'ihi na asị m unu na Chineke pụrụ ime ka ụmụ tolitere ebraham site na nkume ndị a ma ọ bụ na ugbu a a na-atụkwasị anya ike na mgbọrọgwụ osisi niile ya mere a na-egbutu osisi ọbụla nke na-amịghị mkpụrụ ọma tụbakwa ya n'ime ọkụ mụọ onwe m na-eji mmiri mee unu baptizim n'ezie ka unu wee chagharịa ma onye nke na-abịa n'azụ m ka m ike onye m na-erughị ichi akpụkpọ ụkwụ ya onye a ga-eji mmụọ nsọ na ọkụ mee unu baptizim onye ihe ịfụcha ọka ya dị n'aka ya ọ ga-afụchapụkwa ebe nzọcha ọka ya nke ọma ọ ga-ekpokọtakwa ọka ya n'ọba ya ma ọ ga-eji ọkụ a na-apụghị imenyu emenyu rechapụ igbogbo mgbe ahụ Jizọs siri na Galili bịa ruo Jọdan jekwuru Jọn ahụ ka o wee mee baptizim ma Jọn na-egbochi ya sị ọ dị m onwe m mkpa ka ime m baptizim gị onwe gị na-abịakwutekwa m ma Jizọs zara sị ya kwere m ugbu a n'ihi na otu a ka o kwesịrị anyị imezu ezi omume niile mgbe ahụ o kwere ya ma mgbe e mere Jizọs baptizim ngwa ngwa o si na mmiri rigota ma lee E meghere eluigwe nye ya o wee hụ mmụọ nke Chineke ka ọ na-efeda dịka nduru na-ebekwasịkwa ya ma lee olu sitere igwe sị onye a bụ ọbara m hụrụ n'anya onye ihe ya dị m ezi mma